ana m ekele gị nwanne m onye m fụrụ n'anya ya gaziere gị n'ụbọchị taa onye nwe anyị duo gị ma chebekwa gị anyị na-abịakwute gị n'ụbọchị taa n'ihi obiọma ndị lif Word International ndị na-enye anyị nri nke ime mmụọ nri nke ndụ aka m bụkwa nwanne gị nwoke mbụ ụkọchukwu Francis Chinosebo udo nke nna m ka na asị ya dịrị gị ya na onye kwarụ gị nye guzokwa n'ime ndụ gị n'ebe ọ pụrụ iche mara mara n'ezie na anyị na-achọ ka anyị e mata ụzọ anyị ga-esi wee gaa n'iru mgbe anyị nwere ihe mgbagwoju anya maọbụ adịghị agaghị n'iru kedu ụzọ anyị ga-esi wee gaa n'iru ka ọ wee dịrị anyị na mma ọ na na nwere ohere otu isi damba daa mba ma otu isue mee mmejọ chineke maọbụ n'usoro isi wee gaa ihe na-adịghị mma ma ọ bụ n'usoro nke namaghị ihe ị ga-eme n'ime ndụ gị usoro ndị a niile ọ bụrụ na ime misteki na ndụ gị ihe mbụ ihe ọzọ ị ga-eme dị mkpa bụ ịgba mbọ n'ezie wee yọọ mgbaghara anyị ga-elenye anya n'ihe gbasara ịyọ mgbaghara n'ime ime okwu ọnwa ị ga-agbagodo mbọ nnabata n'ime onwe gị na ihe nke ị mere adịghị mma accept your responsibility that you have done wrong to God ihe nke i mere na ọ dịghị mma n'iru Chineke ị ga-agba mbọ n'ezie gwakere Chineke anyị obi gị n'eziokwu nnabata na ịbụ onye mere ihe na-azighị ezi onye nwe anyị ga-edebe anya n'ime ọnọdụ ahụ ị nọ n'ime ọnọdụ nke mbụ ị chọrọ ka ị lenye anya n'ime ya bụ nke si n'okwu 2 Samuel sekọnd samuel isi nke iri na ịbụọ amaokwu nke iri na ịtọ were na iri na ịnọ ka anyị lenye anya n'akwụkwọ nsọ n'okwu nsọ nke chineke anyị na-agazi n'iru na amaokwu nke iri na ịbụọ wee luo na iri na ịnọ n'ihi na gị onwe gị mere ya na nzuzo ma mụ onwe m ga-eme ihe ihe a n'iru a niile na n'iru anyanwụ david wee sị netan emeghewo m megide jehova netan wee sị david jehova emeghokwa ka, e, ka mmehie gị gabiga ị gaghị anwụ okwu nke a gwara anyị ebe a bụ okwu iji wee nyere aka wee fụta n'ezie na anyị kwesịrị ịgwa chineke anyị okwu bụ obi anyị ee eh, mgbe netan bịakwutere david wee na agwụ ya okwu maka ihe o mehi nke na-adịghị mma otu o si emehie david agọrọ agọ ọ chọrọ ka o difendị onwe ya david gwara ya ozugbo ozugbo n'iru ya wee na-asị netan ee eh, emeghewo mmegide chineke ọ nabatara na ya bụ onye mmehie ọ nabatara na ya emeghị ihe na-ezighị ezi n'iru chukwu ọ bụrụ na ime ihe na-adịghị mma onyinye bụ ihe dị mkpa na ndụ gị bụ kweta na ị mere ihe na-adịghị mma kwetakwa n'ezie na otu isi eme ihe adịghị mma onye nwe aka ọ gbaghara gị nna anyị ka ọ napụta gị otu ife na-eme anyị ji enwe nsogbu na ndụ anyị bụ na anyị na-agba mbọ ka anyị na-aga na-edife ndị onwe anyị ka anyị na-aga wee na-achụ ụzọ anyị ga-esi wee tinye ihe nke anyị ma na ọ bụ ihe bụ eziokwu n'ụzọ ụzọ ọ ga-esite ụtọ n'ime nke a anyị wee na-asị asị na-emegide chineke ọ bụrụ na ị ga-echeta na akwụkwọ jenesis chapta 3 ị ga-afụ ihe mere n'ebe ada na if nọ ịjụ onye ọsị gị nọ adam ịjụ adam ọsị gị nọ if ịjụọ if ọsị gị nọ bụ ekwensu ịjụọ ka ha si ekwunye bụ okwu n'ọkwa ya nyere m mkpụrụ osisi a m wee taa anya ee n'ọbụ nwunye m mere m ji wee taa anya n'ọnya wetara wee nye m n'ọbụ ekwensu mere m ji anya n'ọbụ ekwensu gwara m na onweghị ihe ọ na-eme ihe ndị a niile bụ ihe a na-akpọ ndị oyibo na-akpọ defensive mechanism anyị onwere onye na-achọ ka asị na ọnya mere ihe mana ịma na ọ gị mere ya nso na n'ime ihe ndị a niile anyị ga-ewepụ mmụọ nke iji wee difendị onwe anyị ee ka anyị mee ihe dị otu a nọ anyị mere anya anyị wee zụlọ onwe anyị ọ dịghị mma n'iru Chineke David nọ n'iru netan bụ onye ozi nke chineke wee kwuo hoo ha na ya mere ihe dị otu a ngwa ngwa o kwuru ihe chineke nyere gịnị o nwere mgbaghara wee nye anyị lekwa anya na akwụkwọ nsọ ebe akwụkwọ nsọ kọwara anyị na ndụ david ọzọ ọ bụ na anyị gaa n'akwụkwọ abụọma 51 bido na vas 1 ya wee luo na 4 ị ga-afụ ife akwụkwọ nsọ na-ekuziri anyị na-ekuziri anyị na-agbanwe ngwanụ nsonyere m nwanne m ọ ọsịo meerenụ m amara chineke dịka ebere gị si dị dịka ịba ụba nke obi ebere gị si obi ebere gị niile si dị hichapụ njehie m niile sụchaa m nke ọma dịka akwa ka ajụ omume m pụọ n'ime m mekwaa ka m si na mmehie m dị ọcha ọ bụrụ na anyị na-agụ ya na-aga n'iru ọ na ọsụcha m nke ọma dị ka akwa ka ajọ omume m pụọ n'ime m mekwa ka m si na mmehie m dị ọcha n'ihi na mụ onwe m maara njehie m niile njehie m dịkwa n'iru iru m mgbe m niile megide gị naanị gị ka m na-emehieworo ka m mehieworo ọ bụkwa ihe ọjọọ ihe jọrọ ihe jọrọ njọ n'anya gị ka m meworo ka iwe ka i wee bụrụ onye ezi omume mgbe ị na-ekwu okwu dịkwa ọcha n'obi mgbe ị na-ekpe ikpe okwu chineke na-enye anyị nkọwa n'ezie otu david si wee wepụta obi e, ịkọwara chineke otu ya si bụrụ onye mmehie nye nsacha anya dịka uwe sachaa anya dịka dịka mkpụrụ dịka akwa ka a wee nwee ike ịdị ọcha n'iru ya ya mee ya ka a wee bụrụ onye zuru oke n'iru ya ya wepụ ihe ndị a niile na-eme ya ya ji wee bụrụ onye nọ na ndehie ihe niile ya mere megide nye bụ chineke anyị onye nwe anyị ka ọ narị ya ma gbaghara ya n'ihe ndị a niile arịrịọ niile david na-arịọ bụ arịrịọ ijikọwara chineke otu obi dị n'ime ya bụ chineke ka o wee nwee ike napụta ya ma gbaghara ya ọ bụrụ na anyị nwee ka anyị si wee mee mistake ma ọ bụ mee ihe na-ezighị ezi naanị ihe dịra mụ na gị na bụ ime bụ ịga n'iru chineke wee chọọ rie rịọ onye arịrịọ mmehie rịọ onye arịrịọ onye nwe anyị nye were mmụọ nsọ wee sachaa anyị dịka akwa nye were mmụọ nsọ wee fichaa anyị mee ka iwe niile adịghị ọcha niile ka ha ncha wezụga n'ime ndụ anyị akwụkwọ nsọ na-akọwara anyị n'ezie mkpa ọ dị na anyị ga-amara na mgbe anyị bịara n'iru chineke n'obi anyị niile wee na-ayụ ya mgbaghara mmehie wee na-ayụ ya amara wee na anyụ ya enyemaka ya nọọ na-asọ chineke sọ ịmara n'ezie n'ịbụ onye na-erube isi ya na onye maara na ọ bụ sọsọ naanị chineke bụ onye anyị ga-akọsara mba anyị onye anyị ga-aga n'iru wee busara nsogbu anyị niile ana m akọwara gị n'ụbọchị taa n'ezie na otu a ka David mere ọ wee bụrụ na chineke letara n'ime ndụ ya wee gbaghara david wee nara david ihe ndị a niile bụ ihe o nwere dịka nsogbu na wee fichapụ n'ime ndụ ya onye nwe ga-emere gị n'ụbọchị taata naanị ihe m na-arịọ gị n'ụbọchị taa bụ nwanne m m fụrụ n'anya gbaa ọsịsọ gaa n'iru n'ebe chineke anyị nọ ka ị nara ịdị mma nke chineke a matara na ọ dịghị onye ọbụla nke nọ n'ụwa na-adịghị eme mmehie mana dịka anyị na-aga n'iru n'ime chineke onye nwe anyị ga-eficha gị ma sachaa gị ihe anyị na-ele ya bụ na mgbe ị gbakwutere kraịst anyị n'ime ndụ gị wee kọsarịa nsogbu gị onye nwe anyị ga n'ime obi gị anya n'ezie ọ bụrụ na ị na-ebesarịa akwa n'ime ala obi gị onye nwe anyị ga-emere gị ihe n'ime ya ọ dịghị ọbụla karịrị chineke anyị ọbụnaghị mfichapụ bụ nsachapụ n'ime ndụ gị o nweghị ihe chineke na-apụrụ imere gị ị chetago n'ezie na chineke anụnwa bụ chineke nke mere gị wee dị ndụ n'elu ụwa wee bụrụ onye dị ndụ n'ụwa n'ụbọchị tata wee bụrụ onye nwere ike ịmata ya n'ụbọchị taa ị marago n'ezie ụdị ịfụnanya nke chineke fụrụ n'ime ndụ gị ọtụtụ ruru n'ime ndị gị na ha amụkọrọ gị na ha n'ime ndụ gị anwụ na anwụọ mana ọ masịrị chineke anyị mma idebe gị n'ụbọchị tata ọ bụghị n'ike aka gị nya ma ọ bụ ụnọ nwere ụdị mmehie ọbụla dị iche iche nke ị na ya megide chineke anyị gbakwute onye nwe anyị ị nwere ike ịnakpu n'ime oru m wee nọdụ aba besara ya akwa akwa ọbụla ị chineke onye nwe anyị ọ na-eji ya alụ ọrụ ọ na-eneta gị n'ime ọnọdụ ọnwa oge ga-edozikwa ọnọdụ ọnwa nke bụ na mgbe ọ dosiri ya mgbe ọ lụsịrị ọrụ n'ime ọnọdụ ọnwa ịdị mma nke chineke ga-adị na ndụ gị gee ntị nke ọma nwanne m amatara m ịmatara n'ezie na dịka dịka netan gwara gwara david okwu a na o nwere ihe chineke lụrụ n'ime ya and ozugbo ọ na-agwa asị ya mmehie gị niile na-agbagharịgo gị ya mana onye gbasara nwa gị na chineke ga-eneta ya n'ime ozugbo anwa chineke gara o gwechara okwu ozugbo aka chineke natara ya bụ okwu ọsị ya na ị gaghị anwụ ana ọnwụ ọsị ọ dị ndụ ọ bụna dị ndụ n'ime chineke ana m achọ ka ị mata n'ezie na ọ bụrụ na ajọ onye gbuo na ị ga-anwụ n'ime okwu a n'ime ekpere a n'ime n'ime ịnụrụ ọnụ okwu chineke a ị gaghị anwụ ma ọrị ị ga-adị ndụ n'ihi na chineke ekwubienye ya na onye ọbụla nke gbakutere ya ga-adị ndụ naanị ihe ị ga-eme bụ mgbakuru chineke na ekpere na kpuo n'imerụ gị ga besara chineke akwa ekwensi ekwuwe okwu n'ime ndụ gị mmụọ amosu ekwuwe okwu n'ime ndụ gị mmụọ mmụọ ike nke nke otu nzuzo ekwu okwu n'ime ndụ gị mmụọ nke ajọ mmụọ nke ọchịchịrị ekwu okwu n'ime ndụ gị ha sịrị ga anwụ ma ọ bụ na ị gaghị abụ uru anyị na-ekwugharị n'ụbọchị taa n'aha jizọs ị ga-adị ndụ onwe ihe ga-eme gị naanị ị ga-eme bụ baa n'ime rum gwa chineke okwu aga m anọdụ na-ekpere gị ekpere n'ebe ọ bụla ị nọ ma na-asị chineke anyị napụta nwa ọrụ a ọ ga-anapụta gị n'ebe ọ pụrụ iche ị ga-abụ onye ga-adị ndụ onye ga-enwe mmeri n'ime ndụ gị n'aha jizọs achọrọ ka ị mata n'ezie n'ụbọchị taa dịka okwu a na-aga n'iru ka ị mara n'ezie na o ihe karịrị mmadụ iwere obi ya niile wee chọọ iru chukwu onye ọbụla nke chọrọ iru chukwu n'ime ndụ ya ọ ga-afụ ịdị mma nke chineke n'ime ndụ ya akwụkwọ nsọ siri n'ezie n'ime ndụ gị na ọ bụ na onwe gị siri enwe misteki naanị megharịa ọnọdụ niile a site n'ịba ekpere ị ga-afụ na ọ enyekwa gị ndụ ọfụ ọ ga-edoziri ọnọdụ gị niile ọ ga-ahaziri gị ọnọdụ gị niile ọ ga-emere gị ka ị mara n'ezie na aka chineke aka dị n'ime ndụ gị otu a ka chineke gwuworori otu a ka ọ ga-adị n'ime ndụ gị n'aha jizọs achọrọ m ka anyị lenye anya ọzọ n'okwu chineke ee okwu na-agwa anyị wee na-asị anyị ị narago ya dị ka onye nzọpụta achọrọ m ka ị mara n'ezie na jizọs kraịst bụ onye na-akpọ gị oku na-asị gị naanị nara kraịst anyị ọ dịghị onye nzọpụta n'ime ndụ gị na ọ ga-adịrị gị na mma chineke anyị ga-emegharị gị mma ka anyị gaa n'akwụkwọ ọlụ ndị ozi 3 verse 12 to 15 anyị ga-afụta ife chineke anyị gwara anyị na-agbanwe ọlụ ndị ozi chapta 3 verse 12 to 15 ka ịfụ na chineke anyị chọrọ inye gị ndụ dịka okwu chineke na-ahaziri anyị n'aba gee ntị nke ọma ọ sị ma mgbe pita hụrụ ya ọ zara ndị juu sị ndị ikom nke israel gịnị mere ihe ihe na-eju unu anya ma ọ bụ gịnị mere unu na-elegide anyị anya dịka ọ bụ site na ike nke aka anyị ma ọ bụ dịka anyị onwe anyị na-asọpụrụ chineke ka anyị meworo ya ka o jee ije chineke nke abraham na nke isak na nke jacob chineke nke nna anyị ha nyere onye ahụ na-ejere ya ozi otuto bụ jizọs onye unu onwe unu rara nye gọnarịkwa n'iru n'iru mgbe o bere ri ikpe ịrapụ ya ma ọnụ onwe unu gọnarịrị onye nsọ na onye ezi omume ahụ wee rịọ ka e mere amara nye unu ogbu mmadụ unu unu wee gbuo onye ahụ nke na-eduba mmadụ na ndụ onye chineke mere ka o si na ndị nwụrụ anwụ bilie onye anyị onwe anyị bụ ndị bụ ndị ama ya n'ụbọchị taa onye onye ahụ bụ onye na-enye anyị ndụ so gịnị mere anyị ga-eji wee gbakwute ya mgbe anyị mere misteki mgbe anyị nwere nso mgbe anyị nwere ihe ihe ihe ịda mba ihe anyị ga-eji gbakwute ya bụ n'ọsọsọ kraịst bụ onye na-enye anyị ndụ onye onye na-enye ndụ eziokwu na-egburu ya egbu eziokwu na-ekwutọrọ ya eziokwu na-ajụrụ ya were onye ogbu mmadụ wee nye ka a napụta ya ka a zọpụta ya mana taa onye anwa a jụrụ ajụ nkume anwa nke ndị ajọ mmadụ jụrụ ajụ bụzi isi ndụ nya bụ isi nkume wee na-arụ gị n'ezie gbakwuru jizọs ka o wee dịrị gị na mma ekelekwa gị ọzọ ma asị gị ezi nwanne m ọ bụ na ọ masịrị gị ịkwado ịkwado ije ozi a detara anyị akwụkwọ si anyị ozi anyị ga-enwe ọṅụ ọ bụkwa na ọ masịrị gị ịjụ ajụjụ ma ọ bụ na onwe ihe na-agbagoju anyị chọrọ ka a gọziere gị daa akwụkwọ anyị anyị ga-elenye anya n'ihe ndị a niile nke ọma zie ozi zitere anyị na Calvary Life Baptist Church P.O. bus 43 Isingwu Mkpọ Ụnọ Idemino Local Government Area Anambra steeti Nigeria ma ịkpa aka na fon 08056179885 ma ịkpa aka na email francischino at yahoo dot com onye nwe m ga-edu gị ma chewe gị n'aha jizọs amen